It's one God you. Asinanjili malundi bundi. Ifeji malonye bonye. Jili malu, jili malundi bundi yo. Haiye, haiye, haiye, haiye, haiye. Jili malundi bundi yo. Jili malu, jili malonye bonye yo. Kedifanyị na-akpaghalị o n'asụsụ oyibo ife onye igbo nwanne gị sowali gị oyibo ije onye igbo kedu afa ya ọkpọba afọ oyibo ụmụ igbo bekene ka anyị asụsụ anyị ụmụ igbo bekene ka anyị zaba afa be anyị ife ndị na-eme keji mara ebe ndị si bịa afa ndị na-aza asụsụ ndị na-asụ ekike ndị na-eke omenala ndị na-eme n'ụwa malo, njilimalo njilimalo ndị bụ ndị njilimalo njilimalo ndị bụ ndị njilimalo ndị bụ ndị njilimalo ndị bụ ndị ife onye na-eme ka eji mara ya aye aye aye aye aye aye udah iya, ya, udah yaade iya ada. Kan aku amun. na eka. ni eh. a nka mm, ka amatakwa n'afa gị nne m o Nneka ọka m mere oke mpụtara na-ajụ asị na ogidi na-eme nwafọ na-ajụ afọ ogidi maka a na-esi nri ka ọ nwere ife na-esi nri ya oge ha na-ebu ute mm. ah. nke ndị agụkọ nke ebe oke ihe enu ha na-ebu ute ọgbọ taa ọkwa hmm, nnekwu ife na-akwado m ife a eh. hmm. that is ọ eh, ga ife m fụ n'anya m ke mbele ekpele ga-ekpefe n'ụbọchị nketa na ife ha na-eme n'ụbọchị nketa ogologo ndụ arụ ike ife niile afa chọọ ọ bụ utechasị ọgbọ fa ebe niile afa si wee mefu ego mmaji kwuru mmaji o nwe ozuzu oke nwe ozuzu ọhịa kpata ego mee ife ndị ọgbọ fa na-eme n'ogidi

daalụ nne o esi n'afọ aga ebosodo ama nke etiri etu adam eleti nwaanyị eleti ụmụ agbala anyị ekene gị o anyị ekene gị afọ gị na ndị otu otu nna chukwu mme ya nnọọ ka afọ na ọga n'ilu ọfụma amasị m daalụ nne o onye ọcha daalụ nụ o daalụ nne daalụ o ezagam ọ na gate ebe a ọ ezagam ka m kpọtara fa si ka e wee kpalite ọkpụfa ka o wee pụrụ rue Yeah. <laughs> Hehehehe ga-emekasa n'ụlọ anyị tata bụ chief igwe ọnya ga-abụ the royal father of the day the father of the day ya bụ nna ụmụaka niile ọgbọ ugwumba nke ihe n'ogidi ọ chief omelora nwachi na-emelụ igwe omelora nwachi na-emelụ bụ the father of the day nwachi na-emelụ anyị na-ekene iri nne anyị si nnọọ anyị si nnọọ ọ bụrụ na ụmụaka akwadobezie anyị ga-akpọpụtara unu ndị ga-anọ n'isi oche ozigbo ozigbo ee na-atụfulu mgbe biko gaanụ ntị ọfụma dịka nsigbu na mbido na Chinemelu bụ fada ọbide na ya aka anyị na-akpọ chief Mbanefo amaobi ichie eze chukwu onye bụ onye isi oche ka onye were oche ka ọrụ ya aka ọrụ ya aka ọmụma n'ogologo ka ọrụ ya aka ọnọdụ aga yes thank you thank you thank you anyị na-akpọkwasị chief chikelue amaobi ogbuefi mezue kwụọrụ ya aka n'ọnụ ya

Ogbuefi eze afọ jụụ bụ obi welite Amobi anyị na-akpọkwasị ya kụọrọ ya aka kụọrọ ya aka anyị na-akpọkwasa Ogbuefi akụ nwanne nkulu ji dọla wee malụ akụ nwanne anyị sịkwara nọọ garịwe n'elu tebụl akụ nwanne akụ nne aka kọrọ kọrọ n'ọsịsọ anyị na-akpọkwasị chief oke nwaeze e, ọnafabịa ọnafabịa oke ekwuru na ọ na-abịa kịta anyị na akpọkwasị chief ọgọmegbu na m amaobi unu na-abịa ntị chief ọgọmegbu na m amaobi ichie ọkànú mẹ nkì í gidi wọn ní ẹka kúkọ sí ní ẹka náà ní ẹ mẹ jẹ ló ti sọ ee eh, etu si na dị ebe ọ bụla onye ọbụla nọ na ọ bụ isi ọchị dị ebe ahụ anyị si ụlọ daalụdo n'ọnụ ee kịta anyị na-atụ anya ọgbọgwụ mba anyị na-atụ anya ọgbọgwụ mba ee eh, kaba welitekede egwu ọmalịcha fadi wee bịa ka anyị kiri goro tupu anyị agara n'iru n'ikpe ndị ọzọ ọgbọgwụ mba ka anyị

Ogidi ekene mu no. Ogidi ekene mu no. Umwezi ekene mu no. Ayini ekene mu no. Ugumba ekene mu no. Ekene zuo mu no. Mkpeta akwara ife obi ahụ. Na ọ bụrụ na anyị nwere ụmụaka, ọ bụ esi na a na-ekwusi ọgbọ, ọ igwe ekwesịghị ekwesị. na ọ bụrụ ọsọpa ga-abụ ụmụna nwere ọkpọ ọ wee zuru ezuzu nke taa ọ wee sị ọ ga-adịkwa ọtọ mma ọrụ ọ ga-adịkwa ọtọ mma ọrụ ee na a ga-ekwu okwu mana na a ga-awa ọjị na ogologo okwu adị ọkwanụ mmanụ ụka mgbede ife a na aka ebido bie mana ka anyị mee ya ka chi ejinarị anyị ya nna biko ọ dị ka anyị dị n'aka nwere onye ọbụla wepụ okpu na-esi o ka agba ọjị o chukwu na onye pụrụ n'ikpe niile onye ọgọdọ ya na-apụrụ anyị mgbe iji n'elu anyị na-enye ya ụtọ n'ụbọchị taa n'ọdị izu wee tinye ụmụaka n'ime mmụọ ọba na a ga-eme ụdị omume dị etu ata. ya mmiri zoola ọnụ wee gbacha gosi na ịgbado ife a na-eme taa afọ nọọ arụike ka ị ga-enye ụmụaka na-aba n'ọgbọ anyị na-abịa ịkwado pati nye ahụike na otuto ka anyị ga na-enye aka nsọ ya ife ọbụla anyị na-eme taa bụ n'ike nke ọ bụrụ n'ike nke anyị ewesị na biko gọzie ọjị ta là Christ của gọzie ka anyị chara nọdụ ebe a gọzie ukwu mkpa na anyị taa ọjị anyị tatịa ndụ site na ọkụ kraịst bụ onye nwe anyị ka obi ọjọọ na apela ọ dị ofu nche egwu ọ bụ

Ologidi for our outing ceremony today, July 2010. Igwe in Council, Ndi Chiome, Chairman and members of the High Table, all the age grade members, distinguished ladies and gentlemen, all other protocols observed. I glorify our good Lord for giving us such a wonderful opportunity today to celebrate our first outing of brotherhood and age grade on issue that will promote our life as a great group. I observe with gladness the cheerful faces that come from far and near across the country to honor this invitation. It's my pleasure being with you people. We give thanks to God Almighty who am giving you good health and journey mercy to be in our midst and promote this ceremony This presentation ceremony is our media outing for our town and we are rejoicing because it is the Lord's doing, no doubt. I will not fail to remind us that the major objective of this age grade is to foster brotherly relationship and to deliberate on how to move our town forward because it is said that the brotherhood of men transcends the sovereignty of Bɔɔlɔ vaaka na ɔdi n'o fɛlɛ. Kóbulu na vaaka na ɔdi n'o fɛlɛ. Thank you. One of our greatest achievements is making this gathering a reality despite all odds. There are still some challenges militating against this age grade which we are going to look into in due time. I still owe much thanks to those who made this gathering a reality, especially my vice chairman. Despite the painful situation that came to him, he still stood by me to make this dream achieved. Thank you. I call it mission accomplished. Sorry. I also thank all the members of Unjiko Kado's Grade To all their advice and support. Um, um, once again, I welcome you all. Hello. My earnest prayer is that God bless every one of us. To my who my age grade, brothers, please may the spirit of Onayana one year never depart from us. Kwa ọlọ́nà bá a ká kò gbọ́dọ̀ Daalunu. Long live Ugumba S great. Thank you. Long live EMO Gidi. Thank you. Long live Nigeria. Thank you. We must love one another. Daalunu. EMO Gidi must be blessed. Kwalono Vaka. In Jesus' name. Kwalono Vaka. Thank you all. Daalunu. Amara Bikenetuku, Chairman Ugumba S great. Thank you. Um, Uno Amugo. onyeisi isi chairman Ugwumba age grade unu na ọtụtụ okwu ọ razizila ebe a etu ha ga-esi wee mee e Ogige ekele m unu nwezi ekele m unu ee ndị mba ọ bụ ikpe obi aṅụrị na anyị nụ ikpe unu anyị wee sị na Chukwu ka anyị na-asị ife niile unu kwuru nyadi kwe kpawo si k'u mun bɛ kɛmɛ ɲa o yanni k'u nu dun y'u nɔ a bɛ si kɛ y'u nɔ ogologo dun o yɛkpa ye wa dolu nɛ ba ogologo dun o na a bɛ si kɛ o nya ipa na si k'u mun nya mɛ ipa bulu mun pado na nke kita ma nke di n'iru ka ọ ga etu nsi wee zue anyị na-ekele Chukwu site na mfu ya bụ Jizọs Kraịst ọ bụ mba. Okwu ya. ka ndị nọ na nwa akwụkwọ kwuzie ọtọ mekwa ibe m ga-enye unu na nlesu rezident chairman ụlọ ọbịada m omelụ ụra nwaghachi na-emelụ ogbuefi ọ chọrọ ịgba okwu ọbụghụ mba ga-anụ ntị ọfụma ọbụghụ mba unu ka a na-agwa ga-anụ ntị ọfụma omelụ ụra nwaghachi na-emelụ ibe ekele ewu unu ekele ewu unu wee si na ọgbọ a atɔka ayi esiku na ɔtɔri ya ɔdze n'aba awuro na ebu that man support turu right away with ten thousand naira. kanu ni aka. ɛfɛ bá wúlò yálẹ̀ yóò ten thousand naira kanu ni aka kúrú ni aka ọdún ọfẹlẹ. bọ̀bá ni aka ọdún ọfẹlẹ ọmọ yàrá wa jìnnà mẹ́lá kẹlẹ́ rẹ̀ ń lẹ. mọ́ọ̀nà bazubike ezike ana m enye unu 500 naira ugwumba s grade ugwumba kọbara unu bụ aka na obere obere akọwa nne igwe si ya na-enye Anọ m ya nwa m tụkwuru ọnyịnya. Yes. Enye m otu ụta ọba lérò lọ́rùn wọ́n lọ́rùn ọ̀fọ́ ìbùdó mẹ́kúnnù mẹ́rọ. Prince Ray, Prince Ray, Prince Ray. You know, you know, but I don't know. You know, you know, you know how Jesus. Ọ̀fọ́ fún ti Prince Ray, take out the black people rule. Ọ̀fọ́. Abu Chiama ní Chicago. Ẹ ṣe lọ́wọ́. Ṣé ọ̀nà fèsì yá ẹ? Láàbà ní Chicago yóò ka jùlọ kulẹ ne kɛ ló ń kuma. o jiri mugu tɔ ni fɛn fɛn bɛn ko ma. siyama ni jikɔ ka nin kun fa. wa a bɛ min jikɔ kan o ni bi bɛn fa a ye ji kɛlɛ taasi naira o yɛrɛ sɔgɔ. sɛbɛn bɛ jamu wa. bɛ sɛbɛn e ni ti taasi naira. wɛrɛ sɔgɔ. nka o ma nin cɛw si de fɛn ye o yɛrɛ wɛrɛ wɔn taasi naira o yɛrɛ gbado fa o bɛ kɛ o ti ɲɛ bɛɛ ma kɛlɛ kɛlɛ ọbẹ̀sìkò ọ̀bùn na ọ̀fun wa nọ na ọ̀fun ba eight grade. ọ̀bùn na ọ̀fun bọ̀ kẹ́kọ̀ọ́ ló ń tẹ ọ̀fun o. ẹnìyẹsì ẹ̀ ń bá kọ́sílẹ̀ ẹ̀kú ifẹ̀ mẹ́rin. yes dọ́gba. tí wàá sì mú ohun jù sí kúndé ọ̀bùn náà yà àkọlọ́sí ogun náà gbọ́n mú náà wáyé ibà yòó fún. bẹ́ẹ̀ni. náà kó ohun jù sí oge ní èmi ó sì gbé òun mẹ́rin ló ti ń aka láti ifẹ̀. náà gbogbo ìgbéga bàlẹ́ so ekelekwa m unu jisie ya ike okwu abụọkwu ndụmọdụ ọrụ ekwu ife iji taa gbanwee ka ife soro ịgafe mana obere ife adị ebe a ewere ya tọpụ ya tọpụ na-eti na akpa wee na-emebe mgbe e mesịrị na anyị nwere ya eme o nwekwara ozi nwere onye asị ka m zere ụlọ ozi aka ego ogiri gẹ́gẹ́ ló ń tè ọ̀pọ̀ gbogbo ló ti rí júlù ní ẹ̀ o. barista Chris Aranwa nna Irugwe Ogbobi nna Irugwe council Aranwa o si n'obodo ozi ozi na-ege n'utu ebe nke ya bụ tụba na-eme n'ọsịsọ gbaghị m ịbụ. Five hundred naira ọbụ ụgwọ mba nne ọbụ ụgwọ mba ọ dabere ebe a na-enye ya ka ụlọ ụfụfa babụ ndị nne anyị bịa Ahmed Ahmed madam daalụ mụnwara nwunye efobi leti efobi abụọ ana m enye ndị ụka 500 naira na-aga n'otu ọkụma nwunye ebe a bụ leti nwa nwoke nọ n'ime eji 500 naira wee onye anụgwọkwa nke anụ nwanyị nwa bụ leti Pauline Amobi nwunye Alfred Nnaemeka Amobi leti

abuna afuwo kọbuna yes. ayi di two hundred naira wẹrẹ kẹlẹ ndọ. ọyọ ndọ ndọ tọsi na amọ obi. abuna anugu yẹ. wúyí ìjọ ìdìbò wọn mú sọnà ọgbọ. yes ìwé náà tọ́ mọ. káàbọ̀ ń sọ ọkùn. wọ́n wọ five hundred naira wẹ́n náà. ọyọ ndọ ndọ sísè ọ̀nà bá a káàkiri. yes. wọ́n bá rí ìsẹ̀rọ̀ náà nà dọ́ a. wọ́n ṣe láyé jí three hundred naira wẹ́n náà kọ́ dọ́ ọ̀gbìn. olùrànlọ́gá àná wa nwa m nọkwụ n'ọkwa nwanne ma ọ na ifeanyị chukwu ama obi eji n'a ya wee na-awali ya ọchị ka anụ ka mmemme na-eme o wee na-aga nke ọma nke ọma anyị na-ekelekwa unu ee esikwana ụdị ahụ wee na ihe olili ka ihe olili na Sikemi oyiri kọ́nà gọ́sì onye ọbụla nọ n'ofu onye ọma agadacha ihe n'ofu n'ofu bido Sikemi ihe anyị kelere agala ụlọ ọfụma baịbụl tupu nna onye pụrụ ime ife niile onye kelere uke n'ụwa ọ bụ onye mere ife wee gaa wee na-enye ya oto na-enye ya ekene onye na-ama tupu amara mmadụ mana ọ mara ka anyị na-enye ya oto na-enye ya ekene mba Fano. Nye Fano Mife. Yes. Ka ọbụrụ ebe anyị ga mmewe nghọta na nṅomi. Nakwa emeghị eme nye etu anyị na-atụrụ anya. Nna na otuto. na-asị na mme anyị e Ọ bụ na ya emechigbo. Yes. Unu wee na-aga Egwu ya na-aga n'ihu. Na ebe na-ekwu bụ na ga anọgo unawaanza unachukua Mungu enendo nao kodi yangu ikaiweka ulinuzo pẹ̀lú nazi ọmọ ndị dị abịa ụkwụ ajija ka anyị na-eji na ede nna na ruo etuto site na nwa bụ Jizọs Kraịst ọfọ mọnụ gee ntị na Chief Akoma tacha egwu ugwu mba ochie Five thousand I support. Hey! I'm your own man. ka efu nnọọkụ na-agbagharị n'ọgbọ na-etigharị n'ọfụ na ife a na-eme na-aga n'elu so nwee na-ajụ biko ka mbele okwu nwere ike ịgwa anyị maka ugwu mba ejigide a my dear it's not easy ngwa gị otu anyị si wee bido dis thing ị ga-ama that God has always been with us you know that is why in my speech I say mission accomplished all my members mmanya otu anyị si wee bido thing ga understand why that mission accomplished. ebidoro ya anọkata ọgba ya labata some people na-achọrọ ka ebipụta ọgba their plant evil thoughts in some of our members na nke a ji mee nka nke ejiri ome nka ego anyị adịkwa safe ego anyị adịkwa safe so olingagide lingagide even to an extent na mwa First, na uh, their money with uh, aggressive. Now, na how they travel. Now they call their money. But because I have the spirit of leadership, <laughs> and I've undergone uh, uh, things like this. President Tom of Chairman, the Demily North Aluminium Dealers Association. You know? So after some more than five, neighbor, Wesemba, Obrezio, Kunamame Koroka, this age grade. CO2 Abasa, I begin to call our members. Biko, Biko, I put two and together. I thank God for two people. Iwela Mogu na Chibuzo back one Mogu. Mkpọrọ afefe asamụ, mkpọrọ afefe asamụ. Ndị ọzọ na-ene anyị anya ma anyị eme ma ama emerụ. You know, mgbe all our abroad members for respond ha. I say God, ọ bụrụgodo Sunday a ka anyị were gaba. So, anyị nine thousand naira wee bido this thing but oge anyị na-erich out to people anyị na-enweta respect I na-ekele chineke ife na-aga program I anyị na-improve anyị nwee date mgbe anyị nwesịrị date people now say, ha in less than one week can you people make it I sịfa mba na ọchukwu na ọ bụrụ n'ike aka anyị anyị bidogodo ma ọnwa anyị baa na ekpele everybody na ekpere chineke biko ka that day bụrụ a history as a matter of fact today we are pleased the whole thing is gone you know onye nwa ka m ji kwugide okwu wee sị my brothers unu elu sokwa na the spirit of ọda ya na nwanne ya gosna ọnya ka anyị ji wee bido anyị ji wee bido onye agwa onye ife omee ya onye agwa onye ife omee ya anyị nwee ọndastandịn onye nnọọ wee gaba o wee duo anyị anyị wee mee ife a niile o wee si otu amụma wee ndị ya anyị na-ekele chineke ọfụma na-ekelekwuzi ndị njikọ ọkara is great fe enyekala anyị aka wee na-ekelekwa all the member of my group all our friends ndị sisi fafa place ọ nwere ndị sisi na-eru ebe a Owen disi DJ, lè, luk a dè an mè fèl yon webe yon, gò sè la mè jank, yon lò, luk a dè an mè fèl yon as webe yon, osi yon gò sè lò vyak, kòf bèkòs yon vizokèsyon. Otya kò se de, dè alon nan vò, yon kè snap a gè vò se de. E o an dè yon bom nou, amon kwa isti yaman an dè yon ba. Ok, abon goun ba. Abon goun ba is kredi. Ok. A. dịka o si gbatakwụla nwee mbele ekpere ị ga-ekpere n'ụbọchị nke taata ekpere ebele na-ekpe n'isi onye ọgwụgwụ mba niile bụ na ife onye ọbụla na-eme wee na-akpata ego bụ ife dị mma na chukwu ya esi ebe a gozie gozie ya mma ji kwuru mma ji ebe ọ bụla o tiri aka ife ọma ife ọma onye ọbụla bụ onye ọgwụgwụ mba na-eme ife na-adịrọ mma ana m asị ka o nwere ọpọchuniti anyị ji wee mee ife a ka Chukwu metụ ya aka ka ọ chegharịa mebe ọfụma na ndị ọgbọ Ugwumba niile na-eme ọfụma n'ọnya ka anyị ji zaba Ugwumba eh. ekene ka ngere nne eh, amasị m otu ahụ mee ya chineke ya gbakwa unu ume unu atụpụta atụmatụ dị mma na-emere obodo ife dị mma wee na-aga n'ihu n'afọ abịa sịba onye nwe anyị ekene ka ngị okekwa kwenye nkịtụkwa n'ihe bidoro ọgbọ a araba mmiri kpọọ ndị niile na-ara mmiri ebe a sịfa kwụsị ara mmiri fa na-ara bunyefa jifa bunyefa ọkụfa mezuorofa mkpọfa mmiri wee bechaa ewee e bido ọgbọ ọgbọ a bụ nwa nwoke diọbala nọ n'ọgbọ a ụmụaka niile yi enu nọ n'ọgbọ a ebele na ebele fa bụ na fa ya akasi ogidi maka na ọgbọ fa bụ the highest eh, in numerical eh, strength ọfa nwakasị ọgbọ ndị ọzọ dịsi 12 mana ndị a ọdụ nna adụ fa bụ fa mebe ọfụma banye nwe ọlụ aka ga maka onye nwere ọlụ aka na n'iyi mana fa nwe ọlụ aka ịma na ọbagolofa n'ụwa fapụta onye ọbụla chọrọ ife ọ ga na-arụ ọ bụkwa ịpụta ụtụ esi na nna anyị nwere ego ị nọrọ anị n'ụlọ mana fa chọba ọ bụrụ na iyi agụ nwụrụ akwụkwọ ije mụọ mekaniki ma ọ mụọ ọlụ aka ee eh, na onye bụ ife nna agwaba spajekene mụọ ife ka onye dị oriented in life ka o nwee ezi na-arụ onye nwekwa ife ọ na-eme ya mebe ezigbo omume onwe onye na-eche aka ntụtụ ya kwụsị aka ntụtụ ya gbọba mbọ na ọgbọba mbọ na ọ ga-adịrị ya mma ịzaga m ọ dị na geeti ebe a ọ ịzaga m ka m kpọtara fa si ka e wee kpalite ọkpụfa ka o wee pụrụ ruo kraụdụ the highest duration ɛna nkuretu bɛgu nilo ɔmo ɔmo anyɛ ɛɛ scholarship ɔnyɛ paasi to do medicine anything ndi ɛni ɔnyɛ a scholarship free. ndị ọzọ bụ ebe a nọ godulo ebe a nọ Eh, mana ọgbọ bụ ọgbọ mpụ ga-achịkwa ihe elu ọfụma eh, ọgbọ a dị outright for ihe elu anọkwa bụ highest in number 65 eh, of them ndị ọgbọ ọzọ na-adịzi 12 1 10 o nwere ndị bagoro na ọgbọ bekere na bụ ebu ụtọ ọgbọ etu ụmụaka si bụ nke nna m oh. ọrụ ya amaka Esi n'afọ aga ebesedo. Chifu Emmanuel Chinedu Amobi omelụra nke izi n'Ogidi. N'Ogidi. Eh. Omeere one of Ogidi. Ọ oh, na-achị Ogidi. Anyị kene. Mụnwa na eze Ogidi. Igwe. <laughs> Igwe. Daarị nne. Anyị kene. Nọọsa.